ụmụnne n'ime chineke ka udo na mbara nke chineke nketa si ihe niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị eme abụ ezi nwanne nwoke obichukwu ebere eberechukwu site na ụlọ ọrụ ndị life world redio ministry ngalaba nke afrịka gbara gburugburu site n'ime naijiria na n'ime ologoeru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ogodo ugbu a na ịga n'iru n'ụbọchị nke taa dịka mkparịta ụka anyị esi ya dị anyị ga-enwe ihe isi okwu anyị ga-eleba anya n'ime ozi ọma na akwụkwọ ozi nke pọl degara ndị efesọs ndị efesọs isi nke abụọ nga ga-amalite ego n'amaokwu nke iri na atọ weruo ruo n'amaokwu nke iri na ise ndị efesọs isi nke abụọ malite ego n'amaokwu nke iri na atọ ruo n'amaokwu nke iri na ise ọsị ma ugbu a n'ime kraịst jizọs unu onwe bụ ndị nọ n'ebe dị anya n'oge gara aga unu ka emere ka unu nọ nso n'ime ọbara kraịst n'ihi na ya onwe ya bụ udo anyị onye mere ihe abụọ ahụ ka ha bụrụ otu ihe onye kwadara kwara mgbidi etiti nke ogige ebe ọ bụ n'ime anụ arụ ya ka o mere ka iro ahụ ghara ịdị ire bụ iwu nke bụ ihe dị iche iche e enyere n'iwu ka o wee were mmadụ abụọ ahụ kee otu mmadụ ahụ n'ime onwe ya na-eme ka udo dị ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka onye anyị ndụ mekwanịta ezi mkpụrụ n'ime anyị n'ụbọchị nke taa ka chineke na-arụ otuto n'ebe ọ dị si na jizọs kraịst bụ onye nwe amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ kraịst onye mmeri ọzọkwa kraịst onye mmeri ile anya n'ụwa anyị nọ n'ime taa ị ga-afụ na ọtụtụ ihe adawo mebisie nwekwazi ihe na-eguzosi dịka ọya dị ma ọ dịka ọ dị na mbụ ile anya efu na enwe ụtụtụ enwekwa abalị ihe ọbụla nke kwudoroni ma ihe ọbụla nke dịnị nwere njedebe dịka akwụkwọ nsọ si wee gwa anyị akwụkwọ eklesiastis onye nchịkọta na isi nke atọ ọ sị na ihe ọbụla nwere oge ya enwere mgbe eji amụ mmadụ mgbe mmadụ ji anwụkwa na anwụ enwere mgbe eji aṅụ ọṅụ nwee mgbe eji ebe akwa ihe ọbụla nwere oge ya ebe anyị gụpụtara wee na-egosi anyị wee na-ekwupụta dịka mmụọ nsọ si chọọ ịgbara anyị ama n'ụbọchị nke dịka apọstọl pọl si wee degara ndị efesọs ọ na-akọwatara ha ha ndị nke nọ n'ime kraịst na mgbe dị anya oge gara aga na ha bụ ndị nke nọ na mmehie na ha bụ ndị nke nọ ote aka na ha bụ ndị nke ha na chineke enweghị mmekọrịta ọbụla maka gịnị maka mmehie maka gịnị maka enweghị ihe mkparịta ụka ha na chineke n'ihi na enwere ihe nkebi ma ogige nke dị n'etiti ha na chineke n'ihi mmehie onye ozi pọl onye nke nwere amamihe nwere nghọta n'ime mmụọ nsọ wee na-eme ka ha mara na mgbidi nke a nke mmehie mgbidi nke adịghị n'otu ha na chineke na ọbara jizọs kraịst nke a wụfuru n'obe nke kalvarị mere ka mgbidi a bụrụ ihe etidara etida mere ka ha dịghị n'otu ha na chineke bụrụ ihe a akwada mere ka iro ha nke ha na chineke nwere bụrụ ihe ọbara nke a wụchapụrụ iji wee na-egosi anyị na-ekwupụta na ọbara jizọs kraịst bụ ihe dị oke ọnụ ahịa bụ ihe nwere ike pụrụ iche iji wee mee ka ihe ndị a bụrụ ihe na-apụta ihe nyekwanye mmadụ mmeri nke pụrụ iche efu na site na ọbara jizọs kraịst na ọnwụ nke ọnwụ n'obe nke kalvarị wetara nnukwu mmeri nye mmadụ mmadụ wee bụrụ onye nke kwudosiri ike na ya na chineke nọkwa n'udo n'ihi na na ihe ochie agasiwo ihe ọhụrụ amalitewo ọ bụrụ na jizọs kraịst abịa wee nwụọ ọnwụ ka mmadụ na chineke wee dị n'udo eme na mmadụ ka ya nọ n'ebe dị anya mmadụ ka ya nọ na ihe onye ji ụgwọ nke ọ na-apụghị ịkwụ ụgwọ mmehie na mmadụ ka ya nọ n'iru uju na na ibe akwa mgbe dum mana ọbara nke a mere anyị wee bụrụ ndị nke nwere mmeri n'ihi na kraịst bụ onye mmeri haleluya ọ bụrụ na ị nweghị mmeri ịma na kraịst kọrọ gị ịma na ọbara nke adịghị ire n'ebe ị nọ ọ bịara ka ị nwee mmeri obigo oke ọ bịara ka ị pụọ n'uru ọ bịara ka ị bụrụ onye nwere ezi ndụ ọ bịara ka ọ tụkwasị ya ndụ n'elu ndụ udo n'elu udo mmeri n'elu mmeri ọ bụ na ihe ndị a kọrọ gị emana akwa mgbochi nke mmehie tiri n'ebe mmadụ nọ na-ekewabeghị n'ebe ị wee na-akpọ gị wee na-eme ka ịghọta ebe ọ bụ ị nọ ọ bụ na ịnabatabe jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị bịa n'ugbu abụọ mgbe a na mmadụ nke ọma hulatara isi n'ebe ọ bụla ị nọ nara ya dịka onye nwe gị na onye nzọpụta gị ị ga-afụ ihe dị iche n'ime ndụ gị ị ga-afụ akụkọ mgbaàmà nke pụrụ iche ị ga-afụ mmeri nke pụrụ iche n'ihi na onye nke nọ n'ime kraịst bụ onye mmeri ụtụtụ na ehihie n'abalị a sịkwarị na onye ahụ nwụrụ anwụ onye ahụ ga-eketa oke na alaeze n'igwe n'ihi na ọnwụ abụghị njedebe ihe ọnwụ bụ ụzọ nke eji aba n'ala eze na ndụ nke ebighị ebi mee ka gị na chineke dị n'udo ohere dịrị gị oge ihe ọbụla nke eji wee kwado ndụ nke ebighị ebi ka mgbe ụwa nke a gasịrị ọ dị gị n'aka ọ ị tụọ ero dị mma n'oge dị ugbu a ero a ga-abara gị uru ruo mgbe ebighị ebi n'ihi na ọ bịara ka anyị nwee ndụ ma nwebiga ndụ oke inwego ndụ nke kraịst ọ bịa ka onye nye ndụ n'elu ndụ nye ndụ na ndụ nke a na ndụ nke n'ụwa nke bịanụ welata isi n'ebe ọ bụla ị nọ kpọkuo chineke n'ime eziokwu ka o mere gị ebere ọ ga-emere gị ebere ọ ga-anara gị nke ọma ọ ga-anụ ekpere gị ọ ga-azọpụta gị ọ ga-etibiakwanye kpadakwa mgbidi nọ n'etiti nke gị n'inye ndụ ebighị ebi iwe na-afụta na ọ bụ ihe dị mma na ihe kwesịrị na mmadụ na chineke ịdị n'otu na-enwekwa n'ezi ndụ ka ekpere chineke chukwu onye pụrụ ime ihe niile nna anyị nke ukwu onye pụrụ ihe niile lee ndị ori gị ndị ndị nke hụlatara isi n'oge ugbu a ndị nke ji okwukwe wee nara okwu gị wee wepụ iru na-adịghị n'otu nke mmadụ na chineke site n'ọbara jizọs kraịst mere ha ebere mere ha mara hichapụ afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị gị na ha dị n'udo n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen gị nwanne nwoke na nwanne nwanyị ebe ọ bụla ịnọ nọ wee na-ege ntị ekele chineke n'ihi na ị bụrụ onye nwere ndụ ọhụụ site na okwukwe nke ekpere a n'okete ugbu a jidesie ike n'okwukwe gị na-atụgharị uche akwụkwọ nsọ na-ekpekwa n'ekpere mgbe dum na-akọsara chineke mkpa gị ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị n'ihi na eburuwo na amụrụ ọzọ site n'ọbara jizọs kraịst ka e n'ịga n'iru na-amata na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụrụ na nwee akọ mgbaama ekpere ma ọ bụkwa n'ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08132900111 ka udo nke chineke nke kachasị udo niile dịchasịara ọnụ n'ebe ọ mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe Amen.